otu nwa ikorobịa a na-akpọ King Ahmed onye Kaduna ka ọ bụ mana ọ nọ kịta wee na-efe ala nna ya n'ebe ọzọ ya na nne ya bi n'ebe a na-akpọ Kekeb nke dị na Millennium City n'ime Kaduna steeti ọ sị na o ruru ụbọchị ụka bụ Jenụwarị 29, 2023 nne ya wee kpọọ ya n'abalị wee sị ya na ndị oji egbe na-achọ ka ha wakpo ya n'ebe ahụ ha bi na kaduna ka e mesịziarụ o wee bụ na ha bụ ndị oji egbe ezu mesịrị wee wụbatazie n'ebe ahụ nne ya bi were zuo ihe niile nke ha ji wee biri tinyere ma ego na ihe ndị ọzọ bara uru were kwasakwazie nne ya onye nke dị 65 years iko ya bụ ihe bụ nke na-enye King Ahmed ihe mwute ka chiboziri bụ ụbọchị Mọnde bụ Jenụwarị 30, 2023 ya bụ King Ahmed wee jee na Twitter akaụntụ ya were na-agwazi ọha na eze ihe mere na ndị ojiegbe ezu bịara na be ha wee zuo ihe dị mkpa ha nwegasịrị n'agbanyeghị ihe nke ahụ ha wee werekwazie aka ike were dine nne onye nke gbara afọ iri isii na ise ya bụ ihe bụ nke butere king ahmed anya mmiri o wee na-asị na n'agbanyeghị na ọ hapụrụ be ya were jee ka o fee ala nna ya ya bụ ihe were dakwasakwa ya o wee na-asị na ọ na ndị mmadụ enweghịzi uche n'ime onwe ha ọ gịnị ga-eme ndị ohi ga-eji were mmanye onye dị afọ iri isii na ise were kwasa ya iko n'agbanyeghị na ya bụ onye abụrụla agadi ọ nọzi were na-agwazi ndị mmadụ na ya bụ ihe onyonyo nke ogosi na Twitter akaụntụ ya wee na-ebe anya mmiri na-asị na ọ na-ayọ ndị uwe ojii ka ha gbatara ya ọsọ enyemaka ka a mara ka a ga-esi were jide ha bụ ndị bịara ya bụ ije marakwazienụ ka a ga-esi were mee n'ịzọta nne ya ndụ ọ na-ekwu kịta anụnwa dịka o si wee gosi ihe onyonyo n'ebe nne ya nọzi na ụlọọgwụ wee na-asị na dịka nne ya nọ n'ụlọọgwụ na ọ na-ayọkwuzi Chineke amara ka azọta ndụ nne ya maka ya bụ ihe nke ọ gabigara na ya ọ na-asị ndị mmadụ na onye ọbụla kwesịrị ịma na ihe ọbụla a na-eme n'ụwa anụnwa nwere ụgwọ ọrụ ya o wee na-asị na ekpere ya n'isi ndị niile bịara ya bụ ije nke bụ na ha manyere nne ya onye nke kara nka were kwasa ya iko na ha agaghị enwenata udo n'ime ndụ ha ụwa ụwa niile amụghọ m ka gị onwe gị onye gere ihe n'ụwa si wee fụ ya bụ ihe na onye ohi bịara na be mmadụ zụchaa ya ohi were kwasakwa onye ahụ iko ahụ ekwuzi na ọ kwasara onye ahụ iko na ya na ya bụ ọgbọ kama na ọ bụ onye nwere ike ịbụ ọgbọ nne gị ma ọ mụọ nne gị amụ kedu ihe ị nwere ikwu gbasara ihe anọwa